Hey. NigelFavorite.com. Uh. Ah. Oh, wait a minute. No, no, no, Space. Bless. Igbo. Boy. Ndị amala ka esi kwado tili fapụta n'okporo food sticker. jee gwa ya best rapper na matu go lyrically ma nwoke dị sika bad boy mana m dị cool m ticha m sịkwa gị n'udo gbashu money mata bụ the only thing wey your teacher no go fit teach you for school na mbụ nwa kpọda mana m jide mike sa na-apụta ọkwa chukwu olisa kechala mbụ nye m egusi m obele nwa jekwụba adị m small but my ntị onye meleji akpọlọ m isi galakụba and ifile na-echọla ịma ka chelu ị ga-ebu ụzọ jọọ ebe m si bịa n'afana na nwa na mmụọ nsọ chukwuolisa biko gbadata chi ọzọ ekwela ka buhari chi ọzọ maka guru dị n'obodo gabi ọzọ no joy no mood nwanne chọmọ ka ngosi gị na m dị rude smoking loud on a daily base 247 i grind for better days put go only for real bees if you ain't talking money or nonsense kefe nga my mother mama kpatala ego a after the whole stress oh lord oh lord Let all my enemies turn friends Kandeli lesin aga mebuti ike n'ụwa guzo n'afọ dị kọngres ndị amala ka esi kwado tili ife apụta n'okporo food stika jegwa yo best rapper na matugo lirikali ma nwoke dị sika bad boy mana m dị cool m ticha gị m sikwa gị n'udo gbashu money mata bụ the only thing wey your teacher no go fit to shoot for ah. school onye ọbụla chọrọ ịkpata ike bute ike chukwu nna zama ekpere ihe ọjọọ melo n'ụwa biko tu maka nna memebele anya m na-achazi for the money some money dey tommy yo nkogo be m mgbekwa my crib njikwa my keys and also nwezi my plane bad boy in a good mood don't stop till we look good more bags till we look cute play chicks like we play flute ụwa bụkwa turn by turn kitoto louis vuitton all of my jiggers on soft yeah. igbo boy to the top stay calm, no be stay tuned. A1 cause B2. More sense to my IQ. Tar up, we bang fruit. Slow down, get no rhymes. With the boss brain on the daily. Many guys in my DM for a verse their price they pay me. Muna wadatable energy. Amena yuki zu Hennessy. onye na nyezi melody. m na chose but my money. After the bag, we go for the bag. Poverty fear and that you heart attack. Beware of a womb, secure the bag. Over the top, go for the mass. Sold out, Kazi Joseph. Forget love, money comes first. And about first, all contest. One for can you oppress? Bad flows, but we sweep past. IG China so Kalista. Eh? Smoke loud, kupu SK. Owite, oh, big commenter. ndị amala ka isi kwado tili fapụta n'okporo fud stika jegwa ya best rapper na matugo lere kala ịma nwoke dị sika bad boy mana m dị cool m ticha gị m sịkwa gị n'udo gbashu money matter bụ the only thing wey your teacher no go fit teach you for school More music at nigefavourite.com.